nwanna akshọn ju ga-arụ akshọn akshọn akshọn ịwa na ị na-eji ike eme vidiyo bikos ire akọ ogologo akụkọ ire akọ ka ndị ọzọ si akọ ife ị na-edibudo ebe bụ sị kpọọ ego Nnamdi kano iyotego anyị eh, nwana ekele ya etu isi ekwu eh, anyị na-agwa Tinubu okwu na ọ bụ na akpọpụta Nnamdi Kanu iyotego ee eh, one or nwere ike ime maka na otu isi wee kwadogo nna nwana yunifọm ga na ka biafra ami nna mara dị yunifọm bụ ofiti ugwo ugwo ọbara ọbara ọbara ọbara etu isi bukọsi anya afọ ife dịka 1000 men buru ọsọ ga-agbakwa ọsọ ga-agba naọ na ife na-agba ya igharị abụrụ nọ na ịnọkata ịmapụtakwa emekwa ụnyala ọ dị oke mana ọ bụrụ na etu esi ahapụta mgbe ụfọdụ na-esi onye na-ama anụsi positions ya na-anụ n'akụkọ ụmụazị ọnụngo mme na-enye nsogbu sịkwa na afụrụ ha na ebonyi steeti na ejekwa enugu steeti gbuo mmadụ ma ife dị ona ọ ya bụrụ sisọ ịbụra federal gọọmenti mba ma ọ bụ tinubu na na-emekwa ife a ana ndị a bụ ndị a bụ enemis a na-ekwu okwu ya na anyị nwere enemis laki ngọkpa ala axis ya men donye iru di ya na ife dị iche eme ka ọ rapụ ịda abụ anakatakwa bịa bughasịa maka ndị kanụ. ife Nnamdi Kanu chọọ bụ fridọm onye ọbụla ọkwa ya ee ndị nọkwa nde grand ground batụbagodu ndị ka a na-afụ n'example ọbụ na ị ga-enwe obi donye iru lidis this bukọsịa atụghị onye ọbụla ụjọ kezibe a na-atụ ụjọ onwe ndị afọ n'anya mụrụ mgbe yuzu elimination metod mgbe si na-egosi anyị ka anyị ife na-eme maka na anyị na-afụ ka a na-egbuwasị ndị be anyị isi ha na ife ndị ọzọ ebu na izo mbe kịta na ndị otu anyị na-afụsi ife na-eme di ya anyị niile ide afọ rizọtụ mana ife ị na-ekwu dịkwa mma ada ama ama na etu isi aba maka na nna anyị Kanu ga-apụta ọ ga-apụta Tinubu ga-akpọpụta ya anyị mana ọ ga-apụta onwe ya dị onwe ọya na aya ayọ taịm ọ ga-apụta ọ ga-apụta n'onwe ya onwe na ibe dị ya ịdị galant nna ahụ the galant sef na ekogodum sef nna dị the last time afọ uniform ga-agbagotara une mana kịta ọ gbagote ife dịkwa na amị a na-asụ nsọ na ọ na ahịa afọ ọkpa anyị ji wee banye amị mana udo dị nna lewu lewu lewu lewu lewu ndị a mere dowe ilifa mụnwa fụgodili ya iwe werọ anyị ma bụ ụmụ iyo anyị nọkwa ndị the ground ngwa nna sure is a very big reminder that Igbo Biafras are not still safe in that part of the country. I, General Innocent Enioji, Commander in Chief of the Armed Forces of the State of Biafra. want to state expressly that the life of Mazi Nnamdi Kanu are sacred and should not be and should not be arbitrarily tampered upon by the administration of President Bola Tinubu aka Jagaban. Mazi Nnamdi Kanu should be immediately released. He must be released. The distance of Igbo Biafrans from the place of origin should not be a detriment for the enforcement of their basic human rights. This It's a promise and not a threat. God